Ah, ọ bụkwa ọdụ ọja adịla igbo okele akara ugo anyị abịagwagazi abịa ka je zutezi odogwu ọfịa fụla agụ chimani tempụ ihe eji na-achagbu ee ah, odogwu toni papa ojekọra eyi ịmakwa onye omenala ka ọzọ ọbịa fụrụ agụ ọbịa fụrụ agụ bụ nnukwu ọbịa chimarikpepụ onye omenala ka ọzọ ọbịa fụrụ agụ ọbịa fụrụ agụ bụ nnukwu ọbịa dajegolodo onye omenala ka ọzọ chimarikpepụ onye omenala ka ọzọ otonibeakpa onye omenala ka ọzọ dajegolodogwu onye omenala ka ọzọ chimarikpepụ onye omenala ka ọzọ ọbịa fụrụ agụ ọbịa fụrụ agụ bụ nnukwu ọbịa ihe eji na-achagbu onye omenala ọchọ ọbịa fụlagụ ọbịa fụlagụ bụ nnukwu ọbịa o eze alụsị onye omenala ka ọzọ ọbịa fụlagụ ọbịa fụlagụ bụ nnukwu ọbịa chi gbara ike mkpụ onye omenala ka ọzọ ọbịa fụlagụ ọbịa fụlagụ bụ nnukwu ọbịa oto na ikpakpa onye omenala ka ọzọ ọbịa fụlagụ ọbịa fụlagụ bụ nnukwu ọbịa chi gbara ike mkpụ onye omenala ka ọzọ ike dịla mmiri eyi onye omenala ka ọzọ ọbịa fụlagụ ọbịa fụlagụ bụ nnukwu eze alụsị onye omenala ka ọzọ chi mgbari tempụ onye omenala ka ọzọ gaje kele odogwu onye omenala ka ọzọ chi mgbari tempụ onye omenala kele odogwu onye omenala baba o nwe oyi uwe nwe nye ọma o onye emume ọja dị ire na na mụrụ ya ya bụ nwanne ọrụ ufe ka ọ na-azakwuo ọfịa nwa ha ada dị anwa nke n'oyi ọtọ ofe ifutere na ọkpụkpọ ntụ ịgbara ịda mba bila azụ arịrị ọrụ maka onye nkoro okwu obi onye grabada bụrụ onye ezu agbụ ezuzu arụmarụ enwe nchukwa

abalị agba osikwa ndị o ji egwu eti mmọnwụ ịma na mgbe mgbemgbe ga-aga ga na mmọnwụ mgbe mkpụrụ ọbụrụ ọfịa ị nwere ajọ mmụọ si anya ọkụ asụ ọnụ ka obirigbu nte si enu ndị na-ewe ogige ọnwa ọkụ tara akụ so nwoke dị na na nwoke dị n'obe ebiripụrụ na nwoke na-eri n'ude aka ada agbapụrụ kecha nwa dike ịdịka mụ mejọ na ibere mmiri na-agba ite olugonu ịmara igburu ụgbọala esi n'azụwo mana niile debe ezi ị obodo okpụrụ ka karịgaziga obodo isi akụghị oruru oge ogotara ma ọrụ onye jezibụ ọzọzọ dịbụ o ji iri ụwa akụ ọkụwa na oge ya ya ụwa niile onye jọgbọ na akpa kede onye eze aja na-achụ n'aka n'aka na nkwa ịtapụ ijebe n'ọchịchị elu abanụ onye si aya akọtara edo n'elu ebe ejiji ife na-ajụji ife na-alarị egwu afọ ime aka ọtụrụ egwu ka nke ọkpọkpụ mgbo n'ụwa ka pechara iru ọrụ ya abala anyị ofe nwa ọlọbi isi dị enugbo ekwesịkwara nwa ka o ji arụ ugwu ekọnọmi ka mụ na ife dị iche ọrụ ogbo ala tụgharị ya

na-achagbu na ị ga ihe eji na-achagbu ga ọbịa kwụrụ agụ mama ọbịa furu ego na ị ga dị mkpa ọbịa kwụrụ agụ ga onye jizuo na mmụọ ihe niile ka ine chimari jepụla bịa onye eze ga alụsị asabali

mmiri Chimaritapu Ike dị na mmiri Ike dị na mmiri Chimaritapu Onye eze eze Ike dị na mmiri Chimaritapu Ojimoke mama Ike dị na mmiri Chimaritapu Ojune mama Ike dị na mmiri Chimaritapu Ojikọpi na-eme ọgọ Ike dị na mmiri

akụ na-abịa gbalụ ọsọ onye betere akụ akụ na-abịa e onye betere akụ nọ ọbịa pụrụ akụ na-abịa gba n'ọsọ onye betere akụ nọrụla akụ na-abịa e onye betere akụ nọrụla ọbịa pụrụ akụ na-abịa gbalụ ọsọ onye metelu ọkụ nọrụla ọkụ na-abịa onye metelu ọkụ nọrụla ọbịa fụlagụ na-abịa gbara onye metere

onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ igbo chakwarụ nwa akwụ n'ụzọ ndị asaba chakwarụ nwa akwụ n'ụzọ igbo chakwarụ nwa akwụ n'ụzọ onye eze chakwarụ nwa akwụ n'ụzọ onye

esi chakwarụ nwa agụ n'ụzọ igbo chakwarụ nwa agụ n'ụzọ onye ezi echakwarụ nwa agụ n'ụzọ onye ezi echakwarụ nwa agụ n'ụzọ onye ezi nwee somtin dinu ọbịa bụrụ agụ inwee somtin inwee somtin dinu odogwu isi na-ewu ogidi onye isi na-ewu ogidi ọbịa agụ isi na-ewu ogidi wachawago anya wachawago anya pụtago ihe mewego ọfịafụla agụ ịmakwa onye ego ọfịafụla agụ ịmakwa onye ego ihe eji na chebụ ịmakwa onye ego chi marinta ịmakwa onye

She body

mkpakụlagụ mkpakụlagụ chibarikapa bịa onye ziri ezi mkpọkachukwu abịakwa onye ziri ezi onye ziri ezi mkpakụlagụ mkpakụlagụ ihe na na na na